Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 13. Dialogue for Listening. lebi ebe ị gara kemgbe? Agara eh n'iyi. I jere igwu mmiri? Eh, eh, ijekwe n'ime gịrị ejere m igbu azụ igbutere ee egbutere m igbutere ọdọkọrọ ee egbutere m ọdọkọrọ nwere ndị gị rere ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ọ dị mma ka chi bọọ lawanị Dialogue for practice with build-ups. Game. Game. Olee ebe gara keme? Olee gara keme? Agara m n'iyi. Agara m n'iyi igwu mmiri. igwu mmiri. ijeri igwu mmiri. ijeri igwu mmiri. ejegham ejegham mkpụ ejeghị m igwu mmiri mkpụ ejeghị m igwu mmiri jekwe n'ime gịrị jekwe n'ime gịrị igbu igbu igbu azụ igbu azụ ejere m igbu azụ ejere m igbu azụ igbute igbute ìgbukpere ìgbukpere ee egbukpere m ee egbukpere m ọdọkọrọ ọdọkọrọ I butere ọdọkọrọ? I butere ọdọkọrọ? Ee, ebutere m ọdọkọrọ. Ee, ebutere m ọdọkọrọ. O nwere ndị ga ire ere? O nwere ndị ga ire ere? Nwanyị, nwanyị. Izu, izu. Izukọ, izukọ. Nzukọ. nzukọ ime nzukọ ime nzukọ ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ịbọ ịbọ kachibọ, chi ọ dị mma kachibọ, ọ dị mma kachibọ, chi bọọ lawanị lawanị Dialogue for practice without build-ups. Olee ebe ị gara Keme? Olee ebe ị gara Keme? m Liyi. Agara m Liyi. Ị jere igwu mmiri? Ị jere Ejela m igwu mmiri. Ee e, ejela igwu mmiri. I ime gịnị? I jekwara ime gịnị? Ejere m igbu azụ. ejere m igbu azụ igbutere igbutere ee egbutere m ee egbutere m igbutere ọdọkọrọ igbutere ọdọkọrọ ee egbutere m ọdọkọrọ ee egbutere m o nwere ndị ga ire ere o nwere ndị ga ire ere ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ọ dị mma ka chi bọọ ọ dị mma ka chi bọọ Dialogue for comprehension. Olee ebe ị gara kemgbe? agara m n'iyi ị jere igwu mmiri ee ejeghị e m igwu mmiri ijekwana ime gịrị ejere m igbu azụ igbutere ee egbutere m igbutere ọdọkọrọ egbutere m dọkọrọ nwere ndị gị rere ọ dịghị nwaanyị m na-eme nzukọ ọ dị mma ka chi bọọ lawanị Drill 13.1 Variation drill on a basic sentence Useful words Ịgbaji Ịgbaji ịgbazi ịgbazi ịgbazite ịgbazite nwere ndị gị rere unu nwere ndị unu gị rere ke okay. nwere kunu gị ire ya onwere ka ọ ga ire ha onwere ka agaghị ire ere ịzụta azụta onwere ka a gaghị ịzụta azụta ede onwere ede agaghị ịzụta azụta a onwere ede a ga-ịzụta azụta anụ nwere anụ a ga-ezụda azụda inye m nwere anụ a ga-inye m azụ hụrụ azụ a ga-enye m unu hụrụ azụ ga-enye m akwụkwọ hụrụ akwụkwọ unu ga-enye m ịgbaji gịnị ga ịgbaji m gị akwụkwọ ga m ego ọnwụrụ ego ị ga ịgbaji m ịgbazi nri o nwere ego ịgbazi nri m ya o nwere ego ọ gbazi nri m gị onwere ego ọ gbaziri gị ikwe onwere ego o kwere gị nwanyị o nwere nwaanyị o kwere gị mụ onye nwanyị m kwere gị ihe ọzọ nwere ihe ọzọ m kwere gị iweta nwere ihe ọzọ m wetara gị ha nwere ihe ọzọ ewetara ha gị Drill 13.2 The negative with ha with low verbs Egwu ha mmiri ya ogwu ha mmiri iche echiche oche ha echiche ha eche aha echiche ife eji ya efe aha eji ya anyị Anyị eji ya. Ịya ịgbụrụ. Anyị ayọghị ịgbụrụ. Chinyere. Chinyere ayọghị ịgbụrụ. Ikele ọbịa. na ekele ha ọbịa unu unu ekele ha ọbịa ịfụda ehi unu afụda ha ehi mụ m eji, ịkọ ji, akọham ji, amakọ, amakọ akọ ha ji, ịza ala. Amaka azaghala ya ọ zaghala ị nọ nga a ọ naghị nga a Part B with high verbs. Onwe ha nwụrụ. ha enwe a ha nwụrụ anyị anyị enwe ha nwụrụ igbute azụ anyị egbute ha azụ mụ egbudaghị m azụ ịkpụ ọbịa akpụgha m ọbịa ya ọkpụha ọbịa iri garị ha garị ha eri aha garị ịkwụ ego akwa aha ego unu unu ego iwe iwe unu eweghị iwe ndụ ndụ eweghị iwe mụ ewegha m iwe ịrụ ọrụ arụ ha m ọrụ ya ọrụ ha ọrụ ịgụ akwụkwọ ọgụ ha akwụkwọ Part C with high-low verbs. Ejeghị m ahịa. ndụ ndụ e ha ahịa ilu uyo ndụ alaghị uyo unu unu alaghị uyo Ima ịmadịa unu amadahịa chinyere chinyere amadahịa izuru unere chinyere azuru ha unere anyị anyị azụrụ ha unere ịyọ aba anyị ayo ha aba mụ ayọ ha m aba ịhụ dọkịta ahụghị m dọkịta njọkụ ahụ a dọkịta inwe ike enweghị ike ime ya End of Unit 13, Tape 1. Continue on Tape 2.